ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onyenwe amen abụ m ezinwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọọrụ ndị life word radio ministry akara ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria n'ime olọgwueru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke na amara nke gasị niile dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nke joshua iji wee nweta ihe mmụta ma ihe nke chineke eji wekasị anya obi na agbamume akwụkwọ nke joshua isi nke mbụ m ga-agụ amaokwu nke asatọ akwụkwọ joshua nke mbụ isi nke asatọ akwụkwọ iwu a agaghị apụ n'ọnụ gị kama ị ga-atụgharị uche n'ime ya ehihie na abalị ka ị wee lezie anya ime dị ka ihe niile si dị nke edeworo n'ime ya n'ihi na mgbe ahụ ị ga-eme ka ije gị gaa nke ọma mgbe ahụ ị ga-enwekwa uche ka chineke gọzie okwu nke a ka ọmịa mkpụrụ n'ime anyị nyekwana anyị ezi ndụ nke kwesịrị ekwesị dị kwesị wee dị n'ihi jizọs kraịst onye nwanyị anyị eme na ịga n'iru n'ụbọchị taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ akwụkwọ iwu akwụkwọ iwu bụ isi okwu nke anyị n'ụbọchị nke taa na ịga n'iru kemgbe mbọsị na ka anyị na-atụgharị uche ọbụladị n'akwụkwọ nke joshua akwụkwọ nke joshua mara mmadụ egwu n'ihi na o wetara anyị ngozi pụrụ iche o wetakwara anyị agbamume o wetakwara anyị nkasi obi nyekwana anyị ọbụla dị ime ka anyị na-adị ike n'ihi na ihe ndị a niile bụ ihe echiche ọma nke chineke na-echere ndị ya echiche ọma nke chineke na-enye ndị nke kwere na ya ngozi nke pụrụ iche nke chineke ji agozi ndị nke ya n'ihi na chineke anyị maara anyị karịa ka anyị maara onwe anyị wee mata na ihe ndị a niile bụ ihe ga-enyere anyị aka ka anyị wee gbaa ọsọ nke anyị na-agba wee bụrụ ndị nke meriri n'agha ka chineke mere anyị ebere ka ihe ndị a niile bịa na mmezu na ndụ anyị n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị amen na ilezi anya efu na ka anyị na-atụgharị uche ọbụla dị n'akwụkwọ nke joshua akwụkwọ nke iwu a chineke na-ekwu banyere ka ọ na-agwa joshua na ọ gaghị apụ n'ọnụ ya kee ka akwụkwọ nke a agaghị esipụ n'ọnụ Joshua Chineke chọrọ ka Joshua bụrụ onye na-agụ akwụkwọ nke Chineke n'ụtụtụ n'ehihie n'abalị ihe o ji ekwu nke a bụ maka ndị agha na mkpagbu nke gbara joshua okeke n'ihi na ala nke a chineke chọrọ ka ndị ya jee biri n'ime ya na-akpakwa oke iji wee wesị ndị ochie bi n'ala nke ahụ wee jee nye ụmụ Izrel na ndị nke ya bụ chineke maara ha ncha niile mara na ha bụ ndị mkpagbu na ndị iro o wee chọọ ka okwu nke chineke ka okwu nke ya biri n'ime joshua birikwa n'ime ndị ya o wee sị ya na okwu akwụkwọ iwu a agaghị pụ n'ọnụ ya n'ụbọchị nke taa ụfọdụ ndị kpọrọ ndị nke ha kpọrọ ndị ha ndị nke kraịst chineke chọrọ ka akwụkwọ nsọ bụrụ ihe agbamume nye anyị ọ chọghị ka ọ bụrụ akwụkwọ nke mgbasa ozi nke a na-akpọ newspaper ma ọ bụ soshal midia bụrụ ihe anyị iwu ji ihe isi n'ihi na mgbe ị na-ere agụ akwụkwọ ndị a akwụkwọ ịgbasa ozi na newspaper na magazins ihe niile ndị a na-ekwupụta mgbe ihe isi akwa ha niile na-abụ ọnwụ mfu egbuota ọkwụagba onye anwụọ onye mberede nke okporo ụzọ agha dị nke a agha nke mberede ụkọ mkpagbu ihe rụgasị arụ dị iche iche bụ ihe ha yere akọ iji wee mee gịnị iji wee mee ka ezumahịa ha na biznes ha gaa n'ihu n'ihi na mgbe ha na-ebupụta akụkọ ọjọọ niile dị iche iche ka ihe a na-abazi n'ime ndị mmadụ ndị mmadụ a na-atụzikwa ụjọ ndị mmadụ a na-ebezikwa akwa arịrịa ndị mmadụ obi ha na-alụkwụzi ha mmiri ha na-ajụ ụwa nke a ọ bụdị ụdị ụwa gịnị ma mata na amata na ndị nke mara chineke ha na-adị ike na-ewu ewu n'ime mkpagbu chineke na-agọzi ndị ya n'ime ọnwụ chineke na-enye ndị nke ya ndụ n'ime nkọcha chineke na-enye ndị nke ya ngọzi n'ime mkpagbu na ihe nkọcha dị iche iche chineke na-eme ka ndị nke tegharị egwu ọnwụ ọbụla dịka ụfọdụ na-ebe akwa ọ sị na mgbe ndị ụwa na-enwe mweda n'ala ndị nke kraịst ga asi na mbuli elu adịwo ete ka o ji esidere gị n'aha jizọs mgbe ọchịchịrị na-agbachi ụwa niile ị ga-ahụ ihe nke pụrụ iche ị ga-afụ mbuli elu pụrụ iche n'aha jizọs o wee sị gịnị ka anyị na-atụgharị uche n'ime akwụkwọ nsọ n'ime akwụkwọ iwu a ehihie na abalị ka njuke na ka esi e eme ka gị chineke si atụgharị ka e ka esi anụ okwu chineke ị na-anụ okwu ya ị na-agụ akwụkwọ ya mgbe dum ị na-emekwa ya taa ị nwere ohere maka akwụkwọ nke chineke ka ọ bụ ihe ọ ọbụla ekwutaworo ka ọ ihe ọ ọbụla ịnụta n'ọnụ ndị ndị ozi chineke ma ndị ama eburu nke ha akpagharị ị kwesịrị inwe otu n'otu mkparịta ụka na akwụkwọ nsọ na akwụkwọ iwu nke chineke nyere iwu mgbe ị na-eme nke lee ihe ozi ozi ọsị ma ilezie anya dịka okwu nke a si wee dị na ọ bụ na ịtụkwasịrị n'ukwu nke a mgbe ị na-eme elezi n'ukwu nke a n'ihe n'abalị ọsị ka ị wee lezie anya n'ime dị ka ihe niile si n'okwu a ka edewuru na ya ọsị na mgbe ahụ ka ị ga-eje ije gị nke ọma mgbe ahụ ka ị ga-enwekwa uche ị nwere uche ị na-aga ije gị nke ọma chineke chọrọ ka ije gị nke ọma na-arọ nka n'aha jizọs chineke chọrọ ka uche na-arọ nka n'aha jizọs uche nke ịga n'iru uche nke inwe ndụ uche nke inwe nzọpụta uche nke ịkwụdosi ike dị ike na ihe ọbụla nke na-eche aka mgba n'iru uche nke imeri n'ahịa na ịga n'iru ihe ndị ya niile bụ echiche nke chineke na-echere ndị ya ka ị na-eme nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche ọsị gịnị akwụkwọ iwu a wepụta oge ụbara dịka ụbọchị iji wee na-agụ akwụkwọ nke chineke akwụkwọ nke chineke bụ okwu nke chineke ka ị na-agụ akwụkwọ nke chineke n'okwu ya ọ ga-atụrụ ya ero ọ ga-enye gị nzọpụta ọ ga-enye gị ngọzi ọ ga-enye gị agbamume pụrụ iche ọ ga-eme ka bụrụ onye nke na-akwụdosi ike ọbụladị mgbe ebili mmiri aha ya atụ na ndụ gị ọbụladị mgbe ihe mberede ga-eme gị ị ga-asị na ihe ndị a niile apụghị ịnapụghị udo nke chineke ma ọ bụkwa na amara nke chineke ukwu a na akwụkwọ nke nke chineke bụ ihe dị mkpa ọbụla dị ka ị na-eso ka ga agba ọsọ gị wee ree n'isi njedebe ma ihe eme nke a n'ike nke aka gị ga mee site n'ike nke chineke nke dị na mmụọ nsọ nke jizọs kraịst kwere ndị nke ya na nkwa ma ị nabatawo jizọs kraịst ka onye nwe na nzọpụta gị ọ bụ na enweghị jizọs kraịst ị gaghị enwekwa onyinye nabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ma ebe ọ bụla ya nọ n'ogede ugbu a welata isi ka mkpere chineke kesịa na icheghataghị azụ ọbụla dị narị dị ka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ngọzi na mbuli nke pụrụ iche n'ahụ nke a na jizọs kraịst bụ onye nwaanyị eme ka ekpere chineke onye nsọ chukwu ọma dị ebube lee ụmụ gị ndị a ndị nke nụrụ okwu gị n'oge dị ugbu a ha ewuru gị okwu wee bịa wee kwere na ị ga-azọpụta ha wee na-ayọ gị gị mere ha ebere onye nwanyị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo nkọcha na mkpecha nke pụrụ iche na ndụ ha ma enyekwasị ha wụkwasa ha ngọzi nke pụrụ iche na amara gị onye nwanyị nye udo nke site na kraịst jizọs ka ha bụ nne nke a mụgworo ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem gị onye mere nke a ekele dị chineke n'ihi na enwego nzọpụta n'ihi na ebugo na ọzọ jidesi ike n'okwukwe n'okwu nke chineke na ntụkwasị obi ị ga-afụ ihe pụrụ iche na ndụ gị narọ nka n'aha jizọs onye nwanyị mere ebe dịkwesịkwesị n'aha jizọs na-amatakwanị na okwu a na-abịara site n'ụlọ ndị ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry na ndị Baptist Mission Association mba Afrịka gbagburu ọ bụkwa nwee akwụkwọ ma okwu nkasi obi ma ọbụkwa na akọ ajụjụ ma mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08132900111 ma bụkwa na 08056719493 ka udo nke Chineke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe amen